ndeewo na ụmụnne daalụ daalụnụ ka eke unu mee otu nwaanyị ọ na-efolo m ebe a di na-efolo m okpego di si na di na-eme ihe sọlị ya ya ihe nchọ ka njụ ụmụ nwoke anyị bụ ọ bụkwa nwoke mebe ihe sọlị ya nwaanyị mebe ọfụma ọ bịa nwoke mebe nnọọ ihe sọlị ya nwaanyị mebe ọfụma mbana mmadụ na-abụ na-eme ọfụma aka nri kwa aka ekpe aka ekpe akwa aka nri ọ bụ ya bụ na ọdọ ọcha ọ bụ sọsọ aka nri ụba nnọọ aka ekpe aka ekpe mebe ihe sọrọ ya ọ bụ nnukwute asị onye akwa adaba onye arụ adaba nwoke ga na-eme ọfụma nwaanyị na-eme ọfụma hmm? nwaanyị agwazia gị ihe ị na-eme ilaik ọ laikra ọ bụrụ okwu mana ikwuo ihe ilaikra si sọọlụ gị nka asọọlụ gị ọkwa ya ya ka m jipụta si ka m gwakwu ya maka ndị na-emekwu ya fakwụsị ya onwe ndị nọ na-adaire in silent fa bịara gwa m ya so ụmụnụ ya wele na ihe atụsala unu maka olugo nke onye nwe ji ga ama ọ bụrụ ọsọ nwaanyị ga na-eme ọfụma hmm? nwaanyị be anyị wee bịa wee kọlụ m si na ọ na-emekwa ọfụma nnọọ na mgbe ọ na-ejikwa ebe dị na mama ya kpọrọ ya wee si anya mebekwa ọfụma ya na-ekwe ihe niile dị egwara ya wee na-ebe akwa mgbe a na-anụ ya na-ebe akwa e wee na-edupu ya mma ya wee dụọ onye ọdụ si ya nwa m mara egwu figoz o wee ji maka ihe mama ya dụrụ ya ịfụnanya ụfụ mama ya ka ọ ghara imechu mama ya ruo na na-ekwu okwu niile ọ si di ya wee pụta nnọọ ịmago ọ na-eme ihe sọrọ ya ọ sị nke ka njọ bụ a na-aga n'elu bedị na ọ bụ klin pesin ọ nara ilu iyi ọ si di ya jechicha ụlọ ọ nara awụ arụ ọ bịakwa ọ bịaba idina ya without awụghị arụ ee ojekuelie mmiri ya ọnyanya wụwarụ ọ nara awụ mana ọbịa idinye ngwa ọ jụrụ ọsị ya na ọjụ na ọjụ na ọ na-akwapụ gị ya ilo ọchọ ka ọ na ilo ọchọ ka ọ na ya si ya biko ya ji ewu ọ na-arụ ọrụ osinata ọ nara eji awụ arụ o wee bulu atịtị bulu inyi nwanne anyị nwoke na-awụ ọchị ma obi adịghị ọkwa m nwa ebi inu maka ka nwunye gị si wee kọọ ke nke bụ na ya na-awụ arụ iji rụchacha ọrụ akpa inyi na-alụ ịlụchacha anya ibulie bịa na-amachasị ya ịchọ ka o bute atịtị ịchọ ka o bute kwalikwata ọ sị na nke ka njọ bụ na ị nara akpụcha John Thomas gị ị akpụcha jon Thomas gị ọ bịasị gị kpụcha anya ị akpụcha ka m gwakwa gị o akpị na-ebikwe na John Thomas ịmara bụ ụmụ nwoke ma akpa ha bụ a na akpụcha na-atachi ya a na-akpụcha na ya iweli reza ikpụcha anya ma ọ bụ ihe shevin stik ikpocha anya once a month anya ee onye gosi na ị na adụ ọcha ọ bụrụ na ị nara akpụcha na ya nwanne m ịbụ ezi bụ onye ịbụ ezi bida ịbụ ezi ọnịcha ma ọ bụrụ na ị nara akpụcha na tiya ị kwesịrị ịkpụchanata ịchọ ịchọọ iwu arụ iwele ogbo ikwu onye na-akpa abụ gị ikwu okoko okoko okoko 10 times ịchọkwa ikwu nke ikwu okoko okoko 10 times ịgbasa ụkwụ gị ebe jantomus gị na-adị ịchịgharị gị ya n'akụkụ ikwu onye ogbo ụgbọ ncha na-agbọ agbọ ee ị ga-eji ezigbo mmiri na ahụ arụ ichigharị gị ya n'akụkụ ikwu onye kwu okwu ten times ọ na-adị mpata na abụ ichigharị gị ebe nke ọzọ ikwu onye kwu okwu ten times ije n'ike azụ gị ịma na anyụcha nsị fichechi ike ọ nara apụcha ọ na-afụ obere ikwu onye kwu okwu ten times ee ikwuchi anya ten times iwe iwe iwe wụchicha arụ gị niile iwe kwa mmiri ịkwọchicha mmiri ịbịakwa sekọnd taim iwenyekwa akpa abụ gị enu ọzọ igbobi ekwokokwokwokwoko 10 times kwefa ncha niile 10 times iwe wụkwa arụ gị igbobi kwokokwokokwoko 10 times wit power hmm? ikpuchiche enye nwụchicha arụ ite ude na-ekpu ikpo ọnwa mgbe gwa pefum na-ekpu ikpo ọnwa ịgbacha anya obele obele ịkpakwana ya ka ọ dị strọng maka ọ na-aba n'imi na-asụcha imi ọ bụ maka ndị anara awụchasị arụ ike were pefum na-awụ arụ ya na-awụchasị arụ ike ime enye tụsa tụsa ozugbo ee ke nke bụ ịdị na-akpanye nwaanyị mmadụ nsị n'ọnụ na-akpanye nsị n'ọnụ ọ dịsịkwa na o ọ sị na ajị tochechiche ọ dịka nke eji ga-eke isi ọ sị ka akpụ akpụ ịjụ kpụọ na akpụ ngara anara ekwe gị ihe ịma bụ gụjọ ọlụ gị gụjọ ọlụ nnọọ kpata ego so o si aka ịma ọ bụ so njọ kpata ego ka mmadụ ma ịpụta isi asazie tụgharịa ee chineke o nwebugo mbọsị ọbịa gwa m ya nwa isi a ngwa ya gị aka kpụcha anya ọ sị na ọ bịakwa inyere gị aka ka ọ kpụchanata gị ikwere akpụchanata ọ sị na duto na ịnara akpụli akpụli osi na ije ofu mbọsị jee kpụchanata ghee reza n'akụkụ dantamus ịgba ọsọ si na ighego reza na ighego reza na ị na-azụkwa akpụ na ịbụ ụmụaka ịbụ ụmụaka amara akpụchanata ka ibulie ibu na-adụkwa na ya ma inyi inyi na-eji agadoje ebe ahụ inyi na-eji kochie inyi na-ala nke ebe zoro ezo ha kpa ha bụ ya na ebe jon Thomas mgbadụ ya mgbadụ ebe ebe a na-achịgharịga achịgharịga mgbadụ ya ahụ inyi na-akpị nkịta inyi onye akpị nkịta ga-adị ya ma igwu igwu na-adị mmadụ n'isi ọ dị ya kịta ma ị mara hmm? ọ dị ebe ahụ ọsịkwanụ ịbịakwudie ka unu kpọlie owu gwurie egwu ị ga-emegide onwe ị nara abịa abịa ị ga-emegide wanawa kedu ihe na-eme wee luo wanawa rie nsị aa wanawa ụkarigo dịrọ mma hei ọsị na ọ na-ayọ sukuu biko ị nara abịa abịa kedu ihe na-enye gị nsogbu ọ bụ ọya ọ bụ ọya ka ha ana na-eme gị ka imechetete ọ bụrụ ka mmadụ si eme nwunye ọ bụ akwụna ka ị ga-eme ka imechetete ka imechetete ka ego ikwuru ghara ịna n'iyi mana gị na nwunye gị nọ n'ụlọ mgbesa oke mgbesa oke mana gị dịba ọcha kpụchanata ihe niile dịka a ga-eke eke na ebe ngedegbu gị kpụchanata ya kpụchanata ya gbulie reza maọbụ ihe shevin stik kpụchanata tia na ọ bụ ihe jọrọ njọ ka m si n'anya kịta anyị ọ bụkwala m mma akwụ ekwewu mmadụ ekwe ịbịara njụ njụ njụ na-abụ kama anyị jee kpee ikpe aa mụ mmebe nnọọ nke dị gị mma ma ga-emere nke dị m mma oke nke ihe na-anọgidezi olu ụwa na wọgide isie ọ karịrị 30 minutes ịga eh, na-eme eh. akwaraga gị ebe ahụ ọ bụ n'ụlọ akwụna akwụna ka iji akwaraga gị ebe ahụ bịa nwanne anyị nwaanyị oluriwara nwa ọka na-eme ka o si eme ihe ị ga-eme bụ jos kpuo ọkụrụ tụgharịa azụ bido ụla ya mebezie so ya ya mebezie so ya jos bido ụla ịmara alala ụla hmm. ịmara alala ụla jos kpụbu ụla ya mebezie so ya ya mebezie nnọọ sọsọ ya welụkpọwa ya na-eme kakpi kakpi ebe niile ike agwụgo gị ọhụ ya imelide nwana ọ ka na-emekwa ike agwụgo gị ọhụ ya ike gwụrụ anaghị 30 minutes ihe ị ga-eme bụ azụ isi anya na n'azụ igbuo ọgọdụ bido ụla ụmụ ọtụtụ ihe na-eme n'ezinụlọ m anara alaik nwa mmụọ emegbune nwa mmadụ nwa mmadụ emegbune nwa mmụọ aa biko ụmụnne tụsaa na ihe ka ọ dị na mgbe ọzọ mgbe niile a na-akọ ihe nwaanyị amebe ọfụma nwaanyị amebe ọfụma nwoke mebe ihe sọ ya mba nwaanyị amebe ọfụma nwoke mebe ọfụma aa ah, ah. ka emesịa ka ọ dị na